ndewo n'ụmụ akwụkwọ kedu ka unu mere ama m na ahụ dị mma taa anyị ga-eleba anya na asụsụ igbo ka a na-akpọ igbo language isiokwu anyị taa ga-abụ ndakọrịta ụdaume nke ndị bekee na-akpọ vowel harmony mbunuche ihe ọmụmụ anya ga-abụ na na ngwụcha ihe ọmụmụ a unu ga-enwe ike mara ụdị ume igbo niile unu ga-amatakwa ụdị ume mfe na ụdị ume arọ ihe ọzọ unu ga-agba mbọ matakwa bụ ka esi edepụta okwu ndị nwere ndakọrịta ụdị ume na ihe ọmụmụ ndị gara aga anyị akọwana na abịa na igbo na enwere mkpụrụ edemede ndị eji edepụta igbo ndị ihe ndị edere ebe a bụ gịnị mkpụrụ edemede ndị ahụ mkpụrụ edemede a dị iri atọ na isii ya bụ 36 n'ọnụ ọgụgụ abịa na mkpụrụ edemede a niile ekere ha ụzọ abụọ ụzọ abụọ ha ekere ha bụ gịnị ụdị ume na mgbochi ume mana ihe anyị na-elekwasị anya taa bụ ụdị ume ya nke dị gịnị asatọ ọgụgụ. anyị ga-amata etu ụdị ume ndị a si enwe ndakọrịta dịka ịga n'ihu anyị ga-agbakwasị ụkwụ kpọmkwem na ihe gbasara ndakọrịta ụdị ume. na-asị na enwere ndakọrịta udume ya bụ vowel harmony a na-asị na ọ bụ iwu nke na-asị na mkpụrụ edemede mebere mkpụrụ okwu mkpụrụ edemede ihe ndị a bụ gịnị mkpụrụ edemede ihe ndị a niile bụ gịnị mkpụrụ edemede mebere mkpụrụ okwu ga esiriri n'otu ebe pụta dịka m gwara unu ihe a mkpụrụ edemede edere ebe a bụ ihe ndị a ya bụ the alphabet mkpụrụ okwu bụ gịnị word dịka otu edere ndakọrịta ihe a na gịnị mkpụrụ okwu ihe a na gịnị mkpụrụ okwu ya bụ mkpụrụ okwu mkpụrụ okwu bụ gịnị word ọ ga-esiri n'otu ebe pụta dịka esiri nwee udume asatọ n'Igbo nke gụnyere a e i ị o ọ u o ọ bụrụ na gị gụọ ihe ndị edepụtara ebe a anyị ga-ahụ na ọ gịnị asatọ n'ọnụ ọgụgụ ya bụ na dịka ya bụ na dịka m gwara unu na-ekere ya ụzọ abụọ mgbochi ume dị iri abụọ na asatọ ya bụ 28 ebe mgbochi ume dị asatọ gị tikọta ha ọnụ ya dịrị iri atọ na isii ọwa asatọ ha ewepụtara bụ ihe ndị a na ebe a abịakwa na udume asatọ a ekere ha ụzọ abụọ a abịa na udum asatọ a ekere ha gịnị ụzọ abụọ nke gụnyere udume mfe na udume arọ ọ bụrụ na udume mfe na udume arọ anọghị n'ezi usoro agaghị enwe gịnị nghọta zuru oke ọ ga-adị mma ka anyị gaa n'ihu ịkọwa ha n'otu n'otu ya bụ etu esi kewaa ha ihe ga-eleba anya ugbu a bụ gịnị mfe abịa na a ga-akọwa ya dịka udume ndị ahụ na-adị mfe n'ọnụ mgbe a na-akpọpụta ha ọ bụ udume ndị ahụ na-eme gịnị na-adị mfe mgbe a na-akpọpụta nke a bụ udume ndị ahụ na-adị arọ n'ọnụ mgbe a na-akpọpụta ha ya bụ na mgbe ị na-akpọpụta ụda ndị a a na-enwe ihe mgbochi n'okuku ume a na-enwe ihe mgbochi n'okuku ume mgbe a na-akpọpụta ha ọ naghị adịcha siriri werere dịka ọ dị na udume mfe udume mfe ihe ọzọ e nwere ike ịkpọ ya bụ gịnị otu a ọ bụrụ na ị chọghị ịkpọ ya udume mfe gị kpọ ya gịnị otu a nke ndị bekee na-akpọ gịnị igbo light vowels ya bụ ndị nke a ihe awụ ụzọ abụọ ekere ha udume arọ otu e ya bụ na ọ bụrụ na ịchọghị ịkpọ ya udume arọ gị kpọ ya otu e nke ndị bekee na-akpọ gịnị igbo heavy vowels ọ bụrụ na anyị anya ebe a anyị ga-ahụ na o nwere ihe dị iche ihe gbara ọkpụrụkpụ ụzọ ihe abụọ gbara ọkpụrụkpụ esi amata ndịiche dị na ha abụọ bụ na nke mbụ gbasara ụda mfe bụ na ọ na-adị mfe n'ọnụ mgbe a na-akpọpụta ya ọ naghị ara ahụ ikuku na-esi n'ọgwụ ikuku apụsiriri were o nweghị ihe mgbochi na-adịnụ ihe ọzọkwa ị ga-eji amata ume mfe bụ na ha na ebu kpọm n'okpuru ha gị na-anya ebe a ị ga-ahụ na ụdị ume ndị a bụ kpọm ma ewepụ a ewepụ a ndị ọzọ niile bụ gịnị kpọm gị bịakwa ebe a ọ bụrụ na gị na-akpọpụta mkpụrụ edemede ndị a ị ga-ahụ na a na-enwe ihe mgbochi n'okuku ume ọ naghị agachasịrịrị were dịka o si aga na otu a ya bụ ume mfe ka anyị kpọpụta ya ee ee ị ga-ahụ na ọ na-aratụ obere ahụ ịkpọpụta ọ naghị adị dịka ọ dị na gịnị udume mfe gị lee anya ebe a ị ga-ahụ i ị ga-ahụ otu isi akpọpụta ya ọ na-eme ka onwe ọ na-anyị ga arụ na mkpọpụta o o nke a wụ ọ nke a wụ o nke a wụ u u u ọ na-ara ahụ na mkpọpụta mana nke a ụ ị ga-ahụ na o nweghị ihe aramahụ dị na nka na mkpọpụta ihe ọzọ ị ga-ejikwa amata ha bụ na ha anaghị ebu ụgbọ ọbụla n'okpuru ha gị n'anya ebe ị ga-ahụ na etu ụkpọ m si nọrọ ebe a abụghị etu o si nọrọ na udummiri arọ enwe ihe dị iche ihe dị iche nọ n'ime ya ihe ọzọ anyị ga-elebazi anya bụ na ọmụmatụ udume mfe ọ bụ na ile anya ebe a ị ga-ahụ na onwe ihe dị iche ị ga-ahụ aka ị ga-ahụ ọka ị ga-ahụ anwụ hụ ụlọ ụtụtụ ọkụkọ ụdara ọnụ anya dere gawazie o nweghị nke si n'udume arọ pụta ya bụ na ha niile ya bụ okwu ndị a niile edepụtara e ebe a udume niile ndị nọ ha n'ime udume bụ ndị a ya bụ udume ndị a niile si n'ime ha pụta onweghị nke si n'otu e ya bụ ụda arọ ha niile si ebe n'otu a ọ bụrụ na o nwere nke si ebe a pụta nke si ebe a pụta iji maa atụ ọ bụrụ na e dere ihe dị ka eka ị mara na enweela nnupụ isi na ndakọrịta ume ọ gaghị awụzi ha vowel harmony ọ gaghị awụzi ndakọrịta ume n'ihi na e si ebe a pụta a si ebe a pụta ya bụ na iwu ndakọrịta udume adịghịzi ire ihe ndakọrịta udume a na-ekwu na bụ na mkpụrụ okwu ọbụla mmadụ na-edepụta ọ bụrụ na ee na achọrọ ka e nwee iwu ndakọrịta udu ume na mkpụrụ okwu ọbụla mmadụ na-edepụta ga-esiriri otu ebe mee gịnị pụta all of them must come out from one side the way that you are producing must come out from where from one particular side it mustn't come from this side and this side at a time it must be from Like the examples I've given here, this is Igbo word, aka. Looking at this very word, you'll see that this word, the a came from the light vowel and the second r, which is the second vowel here, also came out from this light vowel. But when The, when it is not so, you know that it's now vowel elision. It will no longer be what? Vowel harmony. Ihe ọzọ anyị ga-elezi anya bụ ọmụmatụ udume arọ. Anyị lee anya ebe a, anyị ga-ahụ na ihe ndị a niile edepụtasịrị ebe a gbasoro iwu ndakọrịta udume. ọmụmatụ ego ị na-anya ị ga-ahụ na e si n'otu e pụta o si n'otu e pụta echiche o si ebe a pụta i si ebe a pụta e si ebe a pụta o nweghị nke esi ebe a nwanne ya esi ebe a ogene gị lekwa anya ị ga-ahụ na o si ebe a pụta i sikwa ebe a pụta nwanne ya isikwa ebe a pụta otu a ka ha niile si mee gịnị gagide ti enwetacha ihe ndị na-edere ebe a ọ bụrụ na anyị leruo anya anyị ga-ahụ na mkpụrụ edemede mebere mkpụrụ okwu ndị a gee ntị anyị ga-anụ na mkpụrụ okwu ndị mebere mkpụrụ okwu ndị a sicha n'otu otu pụta ma ọ bụ ha sicha otu ebe pụta dịka m gwara unu onweghị nke esi e, e ebe a sikwa ebe a ha niile si ebe otu ebe ọ bụrụ na ọ nwere ihe chọrọ idepụta gị chọọ ka ọ gbasoo usoro ndakọrịta udume ị ga-agba mbọ hụ na ha niile mere gịnị si otu ebe pụta mata ya bụ notu ọ bụrụ na mkpụrụ edemede mebere mkpụrụ okwu esighi n'otu otu pụta a ga-asị na enweela nnupụisi n'iwu ndakọrịta udume a ga-asị na enweela nnupụisi nnupụisi a a na-ekwu okwu ya pụtara na ndakọrịta udumahie okwu ahụ makwa n'okpuru okwu ahụ agbasoghị gịnị iwu ndakọrịta ume nnupụisi a na-apụtakarị ihe ihe ọzọ anyị na-ebukwa n'obi bụ na nnupụisi a na-ekwu okwu ya na-apụtakarị ihe n'aha nakwa na olundị ọ bụ n'olundị ka nnupụisi a na-apụta ihe dịka m kwuru anyị ga-eleba anya na gịnị ọmụmaatụ iji gosi anyị otu esi enwe gịnị nnupụ isi na iwu ndakọrịta udume anyị lee anya ebe anyị ga-ahụ emeka emeka enweela nnupụ isi na ndakọrịta udume n'ihi na mkpụrụ okwu a nakwa mkpụrụ edemede mebere mkpụrụ okwu a esighị na gịnị otu ebe pụta e si otu e pụta nwanne ya e sikwa ebe a pụta a sizi ebe a pụta gị n'anya ị ga-ahụzi na ya bụrụ emeka ọya ka m jesi na na-aha nakwa gịnị n'olu ndị ebe a ka a na-enwekarị isi na ndọkarịta udume ihe ọzọ ngwa bụ ụka gị lee anya ị ga-ahụ na u o na a u na o si ebe a pụta o na u ebe a si ebe a pụta ile anya ebe ị ga-ahụ eka ihe a bụ aha ndị mmadụ ile anya ebe ị ga-ahụ eka eka bụ gịnị olu ndị o nwere steeti dị iche iche na-asụ eka mana igbo izube ya bụ igbo eji ede ihe na igbo eji akụzi ihe ihe a na-ede bụ gịnị aka mana ọ bụ n'olu ndị ka ị ga-ahụ ihe dị dịka gịnị eka ị ga-ahụ eka hụ ekwa o nwere mpaghara steeti Abịa na nsụ gịnị ekwa adịkwa na e, ụfọdụ e, gịga na ebonyi steeti ị ga-ahụkwa ndị na-asụ gịnị eka ekwa na ndị otu ya ya bụ na gịnị ihe ndị aha na-asụ bụ gịnị olundị ọ bụghị gịnị igbo izugbe ọ bụghị igbo eji ede gịnị igbo ọ igbo eji eme gịnị akụzi ihe na ebe a na-akụzi ihe ihe ọzọkwa ị ga-elekwa anya ebe a bụ gịnị ekwụkwọ ọ ndị na-akpọ akwụkwọ ekwụkwọ ị ga-ahụ na enwere nnukwu isi na mkpụrụ okwu a gịnị mere eji nwee nnukwu isi e si ebe a e, ebe ụ si ebe a pụta ọ si ebe a pụta dịka ha niile esighị otu ebe pụta ọ pụtara na emena gịnị na-enwe na gịnị nnukwu isi ihe ndị na na akọwara ebe a bụ ihe gbasara ndakọrịta udume matakwa na asị a na-asị na enwere ndakọrịta ụdị udume ma ọ bụrụ na mkpụrụ edemede niile mebere mkpụrụ okwu si n'otu ebe pụta ma ọ bụrụ na mkpụrụ edemede niile mebere mkpụrụ okwu si na gịnị otu ebe pụta mana ọ na o sighị otu ebe pụta ị mara na emela gịnị enweela nnupụ isi na ndakọrịta ume ihe ọzọ anyị ga-emezi ugbu a bụ gịnị ee arụmarụ klaasị ka a na-akpọ klas wee aga m achọ ka anyị depụta ka anyị zaa ajụjụ ndị a zata ya nke ọma site n'ihe anyị ala na ndakọrịta udume a họpụta nke bụ udume mfe na nhọ ndị a gịnị ka nhọ pụtara ọpshọn ị ga-ahụ ahụ bi hụ chi hụ dị ya bụ nhọ bụ gịnị ọpshọn họpụta họpụta nke bụ gịnị ezigbo azịza ya choose the correct answer ya bụ gịnị nke bụ udume mfe dịka m kwurula enwe ndị bụ udume mfe anyị ga-ahụ na enwe udume mfe nwee udume arọ ya bụ heavy bowel and light bowel. so depụtazie nke bụ gịnị udume mfe na udume arọ a asị e o zi u bisi a i ọ u chi si a e o u dị ị ọ ọ onwe nke ọ bụ gị depụta ya otu aka nkwụkwa họpụta nke bụ ụdị ume arọ na nhọ ndị a dị n'anya ị ga-ahụkwa nhọ ndị a a onwe nke mbụ ee udume arọ gị họpụta ya ebe a ka arụmarụ klaasị ga-akwụsị ihe ọzọ anyị ga-eme wụ gịnị arụmarụ ụlọ nke a na-akpọ gịnị asaịnment na nke depụta na nke gị mkpụrụ okwu iri nwere ndakọrịta ụdị na-abụghị nke m depụtara gee ntị depụta na nke gị mkpụrụ okwu iri nwere ndakọrịta ụdị na-abụghị nke m depụtara ole nke m depụtara ndị m depụtara bụ ndị ole ndị a ihe ndị a bụ ihe ndị m depụtara achọghị m ka ị depụta site n'ebe a site n'ihe ndị a m depụtara depụta gịnị nke gị asị m gị gaa dere nke m dere depụta gịnị nke gị write out your own words that has vowel harmony in Igbo ọ bụ ebe a ka anyị ga-akwụsị taa ebe a ka anyị ga-akwụsị taa ya rụsi ụbọchị ọzọ anyị ga-eleba anya n'isiokwu ọhụrụ 对。